ndị be anyị ihe nụnwa bụ ihe anyị na-afụ kịta anụnwa na-eme n'agụ ata ya bụ ihe bụ na Anambra steeti ka ọ na-eme anyị maarụ na ọtụtụ ndị na-ekwuzi ihe gbasara na omenala amaka omenala amaka mana omenala eme ya n'ụzọ dị mma oge a nke anyị sị na ọmarụ mma emekwe nke adịghị mma nke ahụ na-achọkarịsị o ruo nke iwepụ isi mmadụ nke ahụ bụ ajọ ihe ka ọ bụ mana omenala emere n'ụzọ ndị nna nna anyị ha si wee mie ọkwụrụ ọtọ kwụrụ ekirisi nke ahụ bụ ihe dị mma dịka ezigbo omenala ehe ọ bụrụ ajọ ihe ka ọ bụ chaa mana ọ bụzie nke emekwe nke si weta mmadụ ma ọ si gbuo mmadụ ọ ahụ ka chọrọ ngwa kirie ihe onyonyo nụọ ọla na-ege ntị ile anya kịta ọ na okwu mmụọ onye chọrọ iji ụmụaka na-abụ ya kechiri doi n'ime ili na okwu mmụọ ya ebe a okwu mmụọ ya so ebe a wee ebe ọ na-akpọkuchi ya ebe a wee ebe o tigarasịrị ebe ọ na ndị ọ na-atụgara ọjị ee ndị ana na ndị ihe a ebe a wee ebe ọya na ihe na-eme nekwa nke ọzọ dịkwa ebe a ihe awụ so ịwajikwa kịta efuzie ebe ahụ dị mene ili ọ chọrọ ikpokọrọ ụmụaka na-abụ na nne ha ka o wee gwọọ ọgwụ oke ite according to otu esi gwa ya ọbabazie ọgaranya so ihe a niile wụcha na be ya na o si wee kwado so ndụmọdụ anyị na-enye ndụ mmadụ bụ na onweghị onye a gwara ya eme na omenala mana ị na-eme ọdịnala mee ya dịka ndị nna nna anyị ha si were mee ya wụkwa ndụ dị mma maka enwere nwere ọdịnala ndị nna nna anyị ha mere wụkwa nke nwa na-achọ iṅomi ndị na-ejide ada tigbuo ya na ndụ nye ya kekọọ ya ya bụ ihe a na-achọ iwechata azụ so anyị na-adụ onye ọbụla ọdụ so ihe ndị a niile eburugo eketa agaba ebe eburi ya gaba nwa nke ebere mma na onye a chọrọ ka ekwukwapụ isi ka nọ na hospital adazi anaghị Chineke ka o nwee ike mee ka um, e azọta ndụ ya maka asa azọta ndụ ya eri edokwala ọnwụ mana ya emere ya ekwene ka nwa ahụ nwụọ maka ekpere anyị na-ekpe ka ọ dụ ndụ a na-adụkwazi na-ayọkwazi gọọmenti na-ayọkwazi gọọmenti Anambra steeti ka ọ bụ ọgba mbọ gbadata na-agụ ata ebe a ka enwee ike kpagharịa. ya ihe onye na-eme mara nke onye na-eme onye na-eme ọdịnala mara ụdị ọdịnala ọ na-eme chekie ya mma mma bikọs nke ikpeazụ afta kịta akwụkwọ ha ọdịnala ka akwụkwọ ha ọdịnala ka a bịara ime ọkwụ ọgwụ ka a bịara ịgwọ negasị ya ihe nọ n'ime ebe a ihe a niile okwego ọgwụ ọgwụ ọgwụ ka a na-agwọ ihe a ọgwụ so anyị na ndị gọọmenti ka ha ndị gbata ọsọ enyemaka na um, ụmụ ọna gbatakwa ọsọ enyemaka na isi ọhịa na agụata ata as a whole ka enwee ike stọpụ ọ dịse ihe a onye na-eme ọdịnala ome ọdịnala dịka ndị nna nna anyị si mmadụ niile ha ụcha ndị ụka beta ije mee ihe ọgwụ ego ọ na-ekpochafụ obodo na-ekpochafụ ana so mgbe ị na-agba enweta ozi a ịgbasaa ya ebe niile ka enwee ike gbatara ya ọsọ enyemaka awa awa ebe gọvanọ prọf Soludo Chukwuma Soludo nwa mgbaafọ biko ka ọ gbata ọsọ enyemaka